AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwaanyị ohere ọma abịakwala ọzọ anyị na okwu mgbamume site n'eluigwe isiokwu m n'oge awa a bụ na ọ ga-aghọrọ unu ihe ọma ewetara m ozi ọma si n'eluigwe ọ sị na ọ ga-aghọrọ unu ama ebe m na-ewere ihe ọgụgụ m bụ akwụkwọ luk isi iri abụọ na otu amaokwu nke iri na atọ ọ ga-aghọrọ unu chineke lekwa ndị gị na-aṅa ntị n'oge awa ọnọdụ ọjọọ ọbụla na-ama anyị aka n'otu n'otu ihe isi ike na ihe niile nke anyị na-amaghị otu anyị ga-esi mee ya tupu okwu gị na-agụ n'oge awa nye ndị gị ihe rịbama ka ọnọdụ a niile ghọrọ anyị ihe ribama mmụọ nsọ bịa kwuo n'ime m ka okwu a mịta ezi mkpụrụ n'oge awa arịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen akwụkwọ Luk isi iri abụọ na otu amaokwu nke iri na atọ ọ ga-aghọrọ unu ama ya mere zubenu n'obi unu na unu agaghị ebu ụzọ tụgharịa uche otu unu ga-agọpụ onwe unu n'ihi na mụ onwe m ga-enye unu ọnụ na amamihe nke ndị niile na-emegide unu na-agaghị apụ iguzogide maọbụ ikwugide okwu maọbụ na ndị mụrụ unu na ụmụnne unu na ndị ikwu unu na ndị enyi unu ga-arara unu nye ha ga-enyekwa ka ụfọdụ unu n'ime ọnwụ mmadụ niile ga-akpọkwa unu asị n'ihi aha m ma otu agịrị isi agaghị esi n'isi unu laa n'iyi ma ọlị ọ ga-aghọrọ unu ọ ga-aghọrọ unu ama jizọs nwere mkpagbu n'ime mkpagbu ya niile ụsọtụ ya bụ na ọ ghọrọ ya ma ghọrọ anyị nzọpụta josef nwere mkpagbu siteri n'ezinụlọ ya site n'aka ụmụnne ya oke mkpagbu ha were ịkpọ asị ree nwanne ha pọtịfa akpọrọ ya nwunye pọtịfa ebukwara mkpagbu nke ya bịa mkpagbu niile josef nwetara n'aka nwunye pọtịfa ọnwụnwa niile o nwetara n'aka nwunye pọtịfa ikpeta maazị nke ndụ ya ọ ghọrọ ya ihe ama akwụkwọ jeremaya isi nke mba amaokwu nke iri na itoolu o mere ka anyị mara na a ga-ebusokwa anyị agha n'ụzọ dị iche iche ma ha agaghị enwe ike imegide gị n'ihi na gị ka mụ nọnyere nke a bụ ihe si n'ọnụ jehova pụta onye nọ n'ime anyị karịrị onye nọ n'ime ụwa o nweela ihe na-ama jehova aka na ndụ gị o nweela ihe na-ama ịdị ukwu jehova aka na ndụ gị o nwee ihe na-ama mbuli elu gị aka na ndụ gị ọ dị ihe na-ama ọṅụ gị aka na ndụ gị ọ dị ihe na-ama okpukperechi gị aka na ndụ gị ọ bụ gịnị na-akpa okwukwe gị aka na ndụ gị jizọs ma ngwa gị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye hụrụ chineke n'anya ọnọdụ ndị a niile ndị na-ebutere gị anya mmiri na ịkwa akwa na iri uju ọ ga-aghọrọ unu ama ọ ga-aghọrọ unu ama echela otu ị ga-esi zaa ka onwe gị echekwala otu ị ga-esi zaa ka onwe gị mgbe ọ rutere josef aka josef apụghị ịza ọ ọbụla ka ọ gọpụ onwe ya kama n'ime ndụ ya niile n'ihi na ọ bụ onye ji okwu chineke were mmụọ nsọ biri ọbụnarị n'ụlọ pọtịfa na-agbanyeghị ọnwụnwa nke o zutere n'ụlọ pọtịfa ọ gbara nkịtị n'ime ọnwụnwa niile jehova maara ije ya niile ba jehova mere kwụsịtụ ndụ ya n'ụlọ pọtịfa ka ọ ghọrọ ya ihe ama ọ sị na ya ga-enye anyị n'aka ọtụtụ n'ime anyị ụmụnne anyị garara anyị nye n'aka ọnwụ ndị enyi anyị garara anyị nye n'aka ọnwụ ndị anyị hụrụ n'anya garara anyị n'aka ọnwụ ee ha ga-akpọkwa anyị asị n'ihi aha ya ee okpere chineke ọ bụghị bụ mbụ na-ekpere chineke onye ụkọchukwu ọ bụghị bụ mbụ na-ekpere chineke ọ abụ ọ bụghị gị bụ mbụ kacha abụ abụ a ga-enye gị ọtụtụ aha n'ihi m ha ga-eme gị akaja n'ihi m a ga-akwa gị emu n'ihi m ee ha dị mgbu mee m otu a mgbe ị na-ahụ ihe ndị a n'okporo ụzọ gị niile mgbe ị na-ahụ ihe ndị a n'ije ozi gị niile atụkwala egwu nwa m ọ ga unu ama ọ ga unu ama mbuso agha ga-abịa n'ọtụtụ ụzọ mbuso agha ga-abịa n'ọtụtụ ụzọ n'ihi na amaara m ọlụ onye iro akwụkwọ jọn isi iri na iri mere ka anyị mata ọrụ ekwensu ọnụ ya niile bụ ka ọ bịa gbuo ka ọ bịa zuo ma zanarị ndị m ihe ruru ha n'ime ọnwụnwa niile nke ekwensu ga-ebute na ndụ gị ma ọ bịara izonarị ma ọ bịara igbu ma ọ bịara itipịa ụzọ ọbụla ekwensu ji bịa ịlụ agha n'ime ndụ gị nwa chineke chi gị na dị ndụ ọ sị ka m chetara gị taa ekwekwala ka ịda mba n'ime ọnọdụ a ọ ga-aghọru na ama ekwekwala ọnọdụ a kpọọ isi ala nye chi ọzọ ọ ga-aghọrọ gị ihe ama ekwekwala ekwekwala ọnọdụ a ekwekwala ihe ịma mgba a kpọọ isi n'ala nye chi na-abụghị chi ọzọ ọ ga-aghọrọ gị ihe ama ekwekwala ọnọdụ ọjọọ a mee ka okwukwe gị daa mba n'ime m si ike n'okwukwe ọtụtụ ọnọdụ ndị a na-ahapụ ya ka ọ bịa wulikwuo okwukwe gị elu n'ime ihe a niile ọ ga-aghọrọ gị ihe ama ha na nwetara ọtụtụ nkọcha sitere n'aka nwunye di ya a okwe gị ya kuru mmiri tọbiko ọ bụ gị ka di anyị kacha ịhụnanya ngwanụ onye a hụrụ n'anya bịa kuru n'ụmụ mmụọ kama ọ nọgidesiri ike n'okwukwe ya ọ nọgidesiri ike n'okwukwe ya nwunye di ya n'elu umeala ya nọgidesi ike n'okwukwe nke oge ji bịa kọgharịwa ọnụ ya gakwuru chineke taara chineke na ala si onye nwe m lekwa m na abụ m onye nne lekwa m na abụ m nwaanyị meenụ m ka m bụrụ onye nne ya were obi ntiwa gakwuru chineke n'ihi na ọ ghọtara na ọnọdụ ya ahụ ga-aghọrọ ya ihe ama ya gakwuru chineke onye anyị na-etu ọbata obi ya ya ebewara ya nke ịla ịhụrụ ya ya si ei ha na ịnwekwala mmanya n'ụtụtụ a ọsọ onye ozi chineke na ọ dịghị mmanya nwa gị ṅụrụwo na-adịghị nke m hụrụ anya tọfe ịṅụ aṅụ kama na ama m na ọ ga-aghọrọ m ihe ama na ọnọdụ mma otu o jidere m n'obi ka m ji bịakwute chineke si agbanwere m ọnọdụ a olee ọnọdụ ndị ahụ na-emeghị anya mmiri were obi ntiwa gakwuru chineke si agbanwere ọnọdụ ahụ nwanne anyị nwanyị Queen Grace okechukwu imela na ndụmọdụ nke inyere anyị arịrịa mbụ ka chineke nyere anyị niile aka ka anyị wee keta alaeze ya amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe ndị ọbụ abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi anyị na-asị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ngọzi nke onye nwe anyị binyere anyị n'otu n'otu n'aha jizọs amen n'ụbọchị nke taa anyị ga-enebakwa anya n'isiokwu na-asị ụwa nke juru n'ọgba aghara olileanya ọ dịkwa ụwa nke juru n'ọgba aghara olileanya ọ ka fọdụrụ anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ jọn isi iri na isii amaokwu nke iri atọ na atọ jọn isiri na isii amaokwu nke iri atọ na atọ ọ na-asị otu a okwu ndị a ka m gwaworo unu ka unu wee nwee udo n'ime m n'ụwa unu na-enwe mkpagbu ma nwee n'obi ike ma onwe m emeriwo ụwa haleluya amen ka ekpee nara ekele onye ezi omume okwu a nke anyị gụrụ ugbu a ọ na-atọ m ụtọ ụwa anyị ga-enwe nsogbu dị iche iche mana n'ime gị anyị ga-enwe nwere onwe isiokwu anyị na-eleba anya na-asị ụwa nke a nọ n'ime ya jupụta na ọgba aghara olileanya ọka dịkwa jehova biko mee ka mgbe anyị ga-anụcha okwu a ka anyị nweta olileanya n'okwu gị ka o wee nye anyị ndụ ebighị ebi ma mee anyị ibi ezi ndụ n'ụwa nke nọ n'ime ya n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen okwu ndị a ka m gwaworo unu ọ bụ jizọs na-ekwu okwu a jizọs onye anyị na-eso jizọs onye nzọpụta anyị jizọs onye maara ka o si anyị jizọs onye maara ihe niile ọ nọ n'eluigwe mana ọ gbaratara n'ụwa ka anyị na ya wee nọrọ ọ nọrọ n'ụwa afọ iri atọ na atọ na ọkara afọ ka o biri n'ụwa mụ na gị nọ ọ bụghịzi nwata ihe ọ bụla ọ na-ekwu bụ ihe ọ maara ọ bịaghịkwanụ n'ụlọ onye ọgaranya a mụrụ ya n'ụlọ anụ dịka anyị nne na nna ya abụghị ndị a maara ha ha enweghị ego jizọs gabigara ndụ ọtụtụ n'ime anyị na-agabiga agụụ gburu ya o nweghị ụlọ ọlụta ya ụlọ ọlụghị nwaanyị nwaanyị nweghị ihe nnweta nke ụwa ọ maara mkpagbu mmadụ na-agabiga ọ maara na mmadụ na-anọ onwe ya ego kụ mmadụ enwe mgbe e jidere jizọs anyị ndị na-anụ ụtụ ka ọtụ jizọs fụchara ihe ndị na-agabiga nwanne nwoke nwanne m nwaanyị jizọs fụchara na mmadụ nwere ike ịnọ ọfụghị nri oriri <laughs> mmiri ọ ga-aṅụ adịghị mere ọtụtụ ji egbu onwe ha mmadụ nọkata oje kwụọ ụdọ ọ bụ na ya bụ nke ka mma onye mere isiokwu a ji na-abịa n'ụbọchị taa agbanyeghị ihe ndị a niile na-eme n'ụwa nke anyị na-enweta onwe anyị olileanya ọka fọdụrụ jizọs nọkwa wee hụ na ndị ọchịchị na ihe dị ha mkpa bụ naanị onwe ha ha ga-ekwe nkwa ruo n'oge ntụnye aka elu ha ga-ekwe nkwa elu na <laughs> elotere elutere m mgbe m nọ na Ọnịcha oge ahụ bụ oge ọchịchị n'afọ 2003 otu onye na-achọ ịzọ ka ọ bụrụ onye isi ala na Ogo steeti o wee bịa ọ na chi ọbụna ndị na-ayọ ayọ na-ekwe ha n'aka were ha nki nke ya onwe ya na-eficha ha iru gịnị ka o ji eme ihe ndị a ka o wee nweta obi ha wee nwee ike rigoro mana mgbe gịnị mesịrị gịnị ka anyị na-ekwu jizọs machara nhọgbu n'ụzọ dị iche iche jizọs makwara na ọgba aghara dị na ọtụtụ ezinụlọ nọ n'ọgba aghara ụfọdụ dịka m na-agwa gị ihe eji kabirizie n'ụlọ bụ maka ụmụaka mụrụ amụ ọ dị otu ezinụlọ mụ na mụ na nwoke nne ezinụlọ na-akpa nkata ọsị m pastọ ike agwụgo m nwunye m ya mebe ka o si masị agaghị m ekwuzikwa okwu ka m ghara ịnwụ ọwa anyị nọ n'ime ya ọtụtụ ụmụ nwanyị nọzi ka mma na-ejibe ụwa ka a na-aka olileanya ọka fọdụrụ n'ime ụwa anyị nọ n'ime ya ọ bụ ajụjụ anyị na-eche ineba anya ụwa a jupụtara na ọrịa dị iche iche kedu ebe mmadụ ga-agbaji ọya dịka anyị ka nọ na ọnọdụ ndị a niile jizọs wee na-agwa ndị na-eso ụzọ ya mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ matiu matiu isi iri abụọ na anọ malite okwu nke mbụ jizọs malitere ịgwa ha okwu ihe ga-emenụ tutu o mee jizọs malitere ịgwa ha okwu ka anyị wee dị njikere ka anyị ghara ị na-ahọta ụwa a dịka ndị na-amaghị chineke si ahọta ụwa jizọs malitere ịgwa ha okwu dị nwabụ nwa chineke ka mụ na gị ghara ibi ndụ ka gasị ga-asị na olileanya adịghị olileanya ka dị nwanne chineke olileanya ka dị n'ezie jizọs na-eme ka anyị mata na ọ maara ihe niile anyị na-agabiga ọ bụghị ọchịchọ ya ọ bụghị ma na-eme ya kama na ọ bụ onye ahụ bụ nsu na-akpaliteta ihe ndị a niile ka anyị wee nwee ike wee gọnarị chineke ka anyị wee nwee ike wee nọrọ n'ịchọ ihe nke ụwa ụbọchị onye nwe ya na mberede ọ bụ onye iro na-eme ihe ndị a ka anyị ghara ịma ihe dị mkpa nke anyị ga-achụso ọ bụ n'oge dị otu a ka jizọs zi wee na-eme ka anyị mata wee sị n'okwu ndị a ka m gwaworo unu ka unu nwee udo n'ime m ọ bụ mmasị chineke na anyị ga-enwe udo n'ime ya ọ bụ mmasị onye nwe anyị na n'ime ya ka anyị ga-agbakọnata ọ na jọn isi iri na anọ amaokwu nke mbụ were na nke atọ ka obi ghara ịlọ unu mmiri kwerenụ na mụ kwerekwa na nna m n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọ sị na ọ bụ na ọ bụghị otu a nke agwawa ori unu ana m agịdozi unu ebe na ọ bụ na mmecha m ga-abịa ọzọ okwu a na-agba anyị ume nwachukwu jehova asị site n'ubi ụtarị apịara m ka m ji mee ka ahụ gị dị ike ha sịkwara iri nọ n'ute ọrịa na-anụ onu m jehova na-asị n'ubi ụtarị ahụ apịara ya ka ị ga-eji nwere onwe gị nwee olileanya nwee si ike nwee okwukwe na chineke na jehova ahụ onye kpọrọ gị agaghị ahapụ gị ọma ngharịpụ gị olileanya ka dị ọ sị nwee na obi ike ma onwe m emeri m ụwa job emeriwe ụwa n'ihi gị o meriri ụwa n'ihi m n'ihi nke a ọ dịghị ihe ọ bụla onye iro ga-ezube iji megide m nke ihe chineke na-achọ bụ nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị nọgidesi ike n'ime chineke ka anyị dabere si ike na chineke abụ ọma isi iri iteghete na otu amaokwu nke iri na otu wee rue na iri na abụọ jehova na-agwa anyị na-asị ka anyị matasịa mkpa ike ọ dị na ọ bụ naanị ya bụ onye pụrụ imere anyị ihe ndị ahụ anyị na-achọ ọ bụrụ na mụ na gị ga-ejidesi jehova ya aka ike n'ụbọchị taa ị ga-afụ na ihe ahụ anyị na-achọ ọ ga-emere anyị okwu Chineke sịrị n'ihi na ndị mmụọ ozi ya ka ọ ga-enye iwu banyere gị idebe gị n'ụzọ gị niile n'elu ọbụ aka gị ka ha ga-eburu gị ka ị ghara ịkpọbi ụkwụ gị na nkume okwu Chineke na-agwa anyị agbanyeghị ihe ọ bụla ị na-agabiga ji obi enyewo ndị mmụọ ozi iwu onyego ndị mmụọ ozi iwu na ndụ onye gị ya na ndụ gị na nrịanrịa a ị nọ n'ime ya ọ bụghị nke ọnwụ na nsogbu nke ị nọ n'ime ya ọ gaghị ebibi gị na ụkọ nke ị nọ n'ime ya agaghị eri isi gị jehova na-ekwu olileanya ka dị nwachukwu olileanya ka dị olileanya ka dị ebe ị na-aje a na-ekpegbu gị n'ụlọ ọrụ gị olileanya ka dị jehova ga-ekwuru gị ọnụ gị ikpe anyị chọrọ ka ekpere gị ọ ga eme gị nzọpụta naanị ma ọ bụ n'ime jizọs ka ị ga-enweta ya ọ bụ naanị n'ime jizọs kwere na jizọs kwere si ike na chineke so ụzọ ya chọọ iru ya na ekpere kpọkuo ya ọ sị kpọọ ya n'oge mkpa na ọ ga-aza chi nke ahụ zara ebraham chi nke zara hana chi nke zara isak chi nke zara daniel ọ ga-aza gị dịka ị na-akpọ ya taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen nne anyị nke bi n'eluigwe ya matago na ụwa a nke ọgba aghara juru n'ime ya na olileanya ka dị n'ime gị kwee ka dabere si ike n'ime gị kwee ka anyị soro ụzọ gị ihe ọbụla ga-eme ka anyị ghara ịnọgidesi ike n'ime gị onye nwe m ka gbuo ime ala ya n'iyi kwee ka anyị bụrụ nke gị ekene dịrị gị onye ezi ome niile ama ị ga-emekara ka anyị si yọọ gị gbaa anyị ume gwa ya ọrịa napụta na nsogbu nke anyị nọ n'ime ya na jizọs kraịst bụ onye nwanyị. anyị onye mgbasa ozi chinedu alọm imeela n'ozi ọma nke pụrụ iche nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gbaa gị ume ka mmụọ ozi chineke na-edu gị n'ihe ọbụla nke ị na-eme imeela onye ọma na-ege ntị mara na ọ bụla ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi dị a sị bịara anyị n'ụbọchị taa ka anyị ji na-asị ọ bụrụ na ọ masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ega ga-amụ akwụkwọ nsọ chineke gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail maọbụ arigiria at yaho dọtcom mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nye anyị nri nkịta ke gị zuru anyị n'ụbọchị nkịta amen ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo